AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị due gị n'ụzọ gị niile anyị abịala ọzọ n'ụbọchị taa ilebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị bụrụ onwe gị bụrụ onwe gị isiokwu a na-eme ka anyị mata na anyị kwesịrị ịbụ naanị onwe anyị ekwesịrị m ịbụ naanị ihe ahụ nke Chineke kere m ka m bụrụ ihe ahụ Chineke chọrọ ka m bụrụ nke ọ kwadoworo m ka m bụrụ n'ihi na ọ dịghị onye Chineke gbawara aka Ngozi, ọ dịghị onye ọ gbawara aka onyinye ọ dị ihe mere Chineke ji mee m iche otu a o si mee m ọ dị ihe kpatara o ji mee gị iche otu o si wee mee gị ọ dị otu nwaanyị mgbe gara aga na-ekwu okwu ya sị na ihe nke dịrị otu onye mma apụtaghị na ọ ga-adịrị onye ọzọ mma ma lebaa asụsụ anya ma ọ bụ mkpụrụ okwu ndị anya ga-achọpụta na ọ pụrụ ịbụ na gị onwe gị ga-eguzoro onwe gị iche nwee mkpebi ịlụpụta ihe ahụ nke mere iji bụrụ ihe ahụ ịbụ nke pụrụ iweta ịtụnanya nye ndị ọzọ ị ịghọta na ọ dị ndị ọ akpọ aha ha gasị chei na onye a ọkụ na amamihe nke pụtara na ị ga-eme ihe ahụ nke dị n'ime gị n'ihi na ọ bụ naanị gị bụ onye maara ihe nke dị n'ime gị echiche nke na-akpali mmụọ gị ọ bụkwa naanị gị bụ onye maara ihe ọ pụrụ iduba gị na ya na nke pụrụ iweli gị n'oge ahụ nke ị chọrọ n'oge ahụ nke na-akpa mkpụrụ obi gị gaa n'iru tinye ya uchu mee ya ka ọ pụta a amaara m na gị onwe gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa matara sị na ọ dị ihe dị ukwuu nke dị n'ime gị n'ihi na anyị bụ ụmụ nke Chineke n'ihi na anyị kwere na Jizọs ma ọ dị otu nramahụ ndị na-eme nke ọma na ndụ na-enwekarị nke ahụ bụ na ha na-anọkarịrị onwe ha ọ bụghị onye ọ bụla na-anabata ihe nke ha na-eme ya mere mgbe echiche gị na ụzọ isi na-ahụ ihe na-abụghị otu ndị mmadụ si na-ahụ ya nke ndị mmadụ na-anabataghị biko ekwela ka nke a mee ka obi gị daa mba na ọ dị ihe nke dị n'ime gị nke mere ka ị ghara ịbụ onye ọzọ karịakwa gị onwe gị gịnị kpatara iji achọ ibi ndụ dị ka onye ahụ gịnị kpatara iji achọ ka ezinụlọ gị dị otu ahụ ezinụlọ nke a dị ọ dịghị ihe a ga-ewepụ na ya gịnị kpatara iji achọ ka ihe ọ bụla nke ị na-eme ma ọ bụ ọzụzụ ahịa gị ma ọ bụ na ịbụ onye na-eji ego achụ ego gị na-achọ ka ọ dị ka nke onye nke ọzọ ị maara ihe ya na onye ahụ so ị maara ihe ya na ya na-agba ị maara ma ọ dị ihe pụrụ iweta ọgbachi n'ụzọ onye ahụ ị na-ele anya ugbu a ya dịka ihe na-agara ya nke ọma ị maara ihe gbasara echi n'akụkụ onye a nke na-akpa mkpụrụ obi gị ị na-achọ ka ihe niile gbasara gị dịka ọ dịrị ya ọ bụ ya bụ ihe ize ndụ dị na ya gị onye mụ na ya na-atụgharị uche na mgbe ụwa a malitere ọ bụrụ na ị gaa n'akwụkwọ jenesis isi mbụ lebata anya na nke iri abụọ na otu iri abụọ na anọ iri abụọ na ise ị ga-ahụ na chineke kechaa ihe ya si ekere ihe ndị a n'ụdị ha nke bụ na ha dị iche ekekwa ihe ndị a n'ụdị ha na ha dị iche ma ego ọ na okwu nke iri abụọ na isii gaa hụ na ebe ahụ ka ọ kpụrụ mmadụ sị na ọ kpụrụ mmadụ n'oyiyi ya ihe m na-achọ iwepụta ebe a bụ ka ịmata ọdịiche ịdị na onye ahụ nke ị na-achọ ka iyiye na ọ dị ihe a chọrọ ka gị onwe gị mezuo dị ka mmadụ nke Chineke kewuru agbalịla ka ị ghọọ onye ọzọ o kwesịghị ekwesị ile anya gaa hụ na ọbụna ụmụ anụmanụ ọ dịghị mgbe enyi mmiri ga-achọ ka o yie anụ ọzọ n'ihi na ihe bụ n'obi ka enyi mmiri abụghị ihe bụ n'obi kee anụ ọhịa nke ndị ọzọ ọ dịkwanụ mgbe egbe dịka nnụnụ ga-achọ ka o yie ugo n'ihi na ihe ha na-alụ dị iche iche onye nke keworo ha n'ụdị oji kee ha maara ihe o mere otu aka gị onwe gị dị otu aka m onwe m dị biko guzoro iche mee ihe ahụ nke mere ka ị bụrụ onye dị iche wepụta onyinye ahụ nke chineke tinyeworo n'ime gị nke a na-ele anya ka ị were mee ka ọnọdụ gị tụgharịa ka ọnọdụ ndị dị gị gburugburu tụgharịa ọbụna ọgbọ gị ga-abụrụ onye ahụrụ dị ka onye chineke gọziworo ịbụkwa n'ọlụ ebube n'aka chineke onye nwaanyị emeela gị sị na ede mma akpọla onwe gị ihe efu agbalịla ime onwe gị ka ị bụrụ onye ọzọ n'ihi na ọ bụ nkọcha nye gị dị ka m meworo ka anyị mata ị maghị ihe dị n'ime onye ahụ ị makwanụ ihe ndụ ya pụrụ ịbụ n'ụbọchị na-abịa abịa ọ bụ ya kpatara ị ga-eji wee bụrụ naanị onwe gị ọ dị ihe ahụ onyinye ahụ Chineke tinyere gị n'ime wepụta ya mgbe ị na-ahazi onwe gị dị ka anyị na-atụgharị uche n'ụbọchị taa emewo m ka anyị mara na mbụ sị na ọ dịghị mgbe mmadụ niile ga-ekwenye na gị ọ dịghị mgbe ihe ị mere ga-amasị onye ọ bụla Chineke webatara Jeremaya n'ụwa nke a ka onye aka iweli ozi chineke elu ndị mmadụ adịghị ihe ha ji jeremaya kpọrọ ile anya gaa hụ na jizọs kraịst bịara n'ụwa egbuo ya ọ dịghị ihe ha ji ya kpọrọ a tụgburu steven na nkume ọ dịghị ihe eji ya kpọrọ kedu maka mụ onwe m na gị onwe gị ọ bụrụ na ejighị m kpọrọ ihe ọ bụla gịnị ka ọ pụtara nye m ọ pụrụ igbochiri m ime ihe ahụ chineke si ka m mee ee e, bụ ọzịza m m na-asị gị gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa kwee ka Chineke bụrụ onye nduzi gị bụrụ onye na-ahazi ụzọ gị bụrụ onye ị ga-eso ụkpụrụ niile nke ọ tọworo gị bụrụ onye ga-achọpụta ịdị mma na ọṅụ nke iwepụta onyinye na ikike nke Chineke tinyere n'ime gị ga-amasị asị ka onye nwe m nyere gị nyere gị aka inwe mkpebi nke ịbụ onwe gị n'ọnọdụ ọbụla ihe ọbụla kwanụ nke bụ onyinye nke Chineke tinyeworo n'ime gị nke pụrụ iweli gị elu nke pụrụ ido gị n'oge ahụ nke Chineke kwadobere gị onye nwe m biko mee ka ị chọta ya n'ụbọchị ndị a ya gaziere gị bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at com ma ọ bụ at gmail dot com at gmail dot com enyi m mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen Aba Central Choir unu emela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ fraịde Egwim onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma si gee ma nata ngọzi dị n'ime ya Taa bụ ohere ọma Chineke rọpụtara anyị ịnụ okwu ya na mgbe nke a ya mere ọ dị ngọzi pụrụ iche nke Chineke kwadoro ọ ga-amasị m ka ị were ohere ọma a gee ntị isiokwu anyị chọrọ ịhụ anya bụ ozi ọma dịka ahụrụ ya n'akwụkwọ Rom ọ na-eme ka anyị mara na ozi ọma bụ ihe dị mkpa nke ukwuu nye onye ọ bụla gị bụ mmadụ Chineke kere eke ọ bụ ya mere eji kpọọ ya ozi mara mma dịka anyị hụrụ ya n'akwụkwọ Rom isi mbụ amaokwu nke iri na isii ruo na nke iri na asaa ya ọ na-eme ka anyị mara na ihere nke ozi ọma adịghị eme anyị n'ihi na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọbụla gị nke kwere onye Juu na mbụ na onye Grik kwa ka e gị onye na-ege ntị n'oge a ịbụ onye ihu ọma kpọrọ n'ihi na Chineke achọghị ka mụ na gị soro ụwa laa n'iyi ọ bụ ya mere o ji wetara anyị ozi a ọ sị na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọbụla nke nabatara ozi ya ọ kpọrọ ya ozi mara mma ọ bụ ya mere mgbe Jizọs hụrụ ọnọdụ nke ụwa ya ewee site ịhụnaka oru ya bụ Pọl n'akwụkwọ olu ndị ozi isi iri na atọ site n'amaokwu nke iri anọ na abụọ ya gbadaa ya sị na ọ bụghị naanị ndị Juu ka ozi ya dere mkpa kama ọ dekwara ndị mba ọzọ ihe mere ọ ji kwupụta sị ee na ọ bụ ndị Juu ka kwadoro ozi a ma ebe ha na-enupụ ya n'ahụ ha na-agụ onwe ha ndị na-ekwesịghị na ya agaji chigharị gwa ndị mba ọzọ anyị onwe anyị bụ ndị mba ọzọ anyị bụ ndị a jụrụ ajụ n'oge gara aga anyị bụ ndị na-abụghị ndị nkwa ma lee taa Chineke mee n'anya amara ukwu ime ka ozi a rute anyị aka ọ bụkwa n'ihe o ji dị mkpa na ohere ọma ekwesịghị ifunarị gị ọ ọkwa ihe o ji dị mkpa na ohere ọma ekwesịghị ifunarị m ya mere gị onye na-ege ntị ọ dị mkpa ka ị nara okwu a ọ dị mkpa ka ị nara okwu a n'ihi na okwu Chineke akwụkwọ nsọ si na ọ dị ndụ na-alụsi ọlụ ike ọ pụrụ ikewapụ nkwonkwo na ụmị na akụrụ niile ime ka onye nke Chineke dị ka o kwesịrị mgbe okwu Chineke na-ekwu site n'ọnụ Pọl nye Timoti ọ sị na timoti bụ onye sitere na mgbe ọ dị na nwata mara ihe dị nsọ nke edere na akwụkwọ nsọ ya mere gị onye na-ege ntị okwu a dị oke mkpa bụ ihe mkpughe niile nke Chineke kpughere n'ime akwụkwọ nsọ ya gbasara nzọpụta mụ na gị ị iji igwu egwu ekwesịghị m iji igwu egwu n'ihi na akwụkwọ nsọ si ọ bụrụ na anyị lefee nzọpụta dị otu anya ole gị ihe ọzọ ga-abụ agbamume anyị ee ị nwere ike ịhụ ọtụtụ ihe n'ụwa ị nwekwara ike ịhụ ọtụtụ ozi n'ụwa ị nwekwara ike ịnụ ọtụtụ ozi chere na ọ bụ ozi ọma ma mgbe jizọs na-ekwu okwu na akwụkwọ Matthew chapt 24 site na amaokwu nke iri na abụọ ruo na nke iri na anọ jizọs na ihe ọjọọ ga-aba ụba n'ụwa na ọtụtụ ihe dị iche iche ga-adịkwa ma a ga-ekwusa ozi ọma nke a nke alaeze eluigwe ruo elu ụwa dum mmadụ bi Ọ sị mgbe ahụ ka ọgwụgwụ ihe niile ga-eru. gịnị mere o jiri kwuo okwu a a ga-ekwusakwa ozi ọma nke a nke gosiri na ọ dị ụdị ozi ọma nke ọ na-ekwu okwu ya ee ozi ọma nwere ike ịdị ebe niile dị iche iche ma ozi ọma nke ọ na-ekwu okwu ya bụ ozi nke ahụ a na-agwa gị agwa ozi nke ahụ ọ bụghị mgbe e kwuru ebe ụfọdụ n'ime akwụkwọ nsọ asị hapụgodo ebe a ka anyị were ebe a n'ihi na okwu Chineke bụ ihe zuru oke ọ ihe na-adịgide adịgide ọ nweghị akụkụ nke akwụkwọ nsọ nke na-esighị n'aka Chineke pụta mere mgbe Pọl na-ekwu okwu n'akwụkwọ nsọ ya sị na ihe niile edere n'akwụkwọ nsọ bụ ihe si n'obi Chineke pụta na ọ bara uru iji zi ihe ọ bụ ozi ọma pụrụ iche nye mụ na gị ozi nke olileanya ozi nke na-ewetara onye na-enweghị olileanya ezi olileanya ọ bụ ya mere mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ Jọn isi atọ amaokwu nke iri na isii ya sị na Chineke hụrụ mụ na gị n'anya mgbe ọ dịbeghị ihe ọbụla gị anyị bụ mgbe ọ dịbeghị ihe ọbụla anyị mere Chineke ọ hụrụ anyị n'anya ọ bụghị naanị na ọ hụrụ anyị n'anya ya egosi ịhụnanya ahụ site n'izite ọkpara ya bụ Jizọs Kraịst onye ahụ o zitere ọ nwụrụ n'ihi m ọ nwụkwara n'ihi gị ọ bụ ya bụ ozi ahụ dị ukwuu ọ bụghị naanị na ọ nwụrụ n'ihi anyị ịzọpụta anyị na mmehie kama ọ nwụkwara inye anyị ike nke ịbụ ụmụ Chineke inye anyị ike nke ịdị ndụ n'ezi omume ime ka anyị ghọọ ụmụ ya ka anyị gbanarị ife nke gaji ịdaba ndị na-ekweghị na ya ọ bụ ya mere o jiri sị na Jọn isi ike atọ amaokwu nke iri na asaa onye ọbụla nke na-ekweghị na ya amala ya ikpe ma onye ọbụla nke kwere na ya amaghị ya ikpe Chineke ezubeghị ka ịla e n'iyi Chineke ezubeghị ka onye ọbụla ga-ela n'iyi ọ bụ ya mere ozi a ji na-akpọ mụ na gị n'ụbọchị taa sị ka anyị bịaruo nara ozi a n'ihi na ọ dịghị otu ị ga-esi kwere n'ebe Jizọs nọ mgbe ị nụbeghị ozi ya ọ dịkwana otu ị ga-esi bụrụ onye a zọpụtara mgbe ị ozi ahụ n'ihi na mgbe ị na-amụ ozi ahụ ka ọ ga-enyere gị aka mgbe oru Chineke na-ekwu okwu bụ David ọ si okwu gị bụ oriọna nke dịrị okwu m na ihe nke na-enwu n'okporo ụzọ ọ bụrụ na ị ghọtara na okwu Chineke bụ oriọna nke dịrị okwu anyị na ihe nke na-enwu n'okporo ụzọ anyị gịnị mere o jiri dị mkpa na okwu Chineke kwesịrị ịnọ n'ime anyị okwu Chineke kwesịrị ịnọ n'akụkụ anyị ga-ego Aịzaya isi iri isii okwu nke mbụ ị ga ịhụ na ọ sị na ọchịchịrị na-ekpuchigide ụwa ọ bụrụ na ọchịchịrị na-ekpuchigide ụwa ọ dịghị ihe ọzọ gị nye nwa nke Chineke aka ibi ndụ nke Chineke na-abụghị ịmụ okwu Chineke nke bụ oriọna nke bụ ìhè nke ga-ime ka onye ọbụla gị nọ n'ọchịchịrị bụrụ onye nwere onwe ya nke ga-eme ka mkpụrụ obi ọbụla gị chọrọ ifu efu bụrụ nke nwere onwe ya ọ bụ ihe Chineke kwuru zite akwụkwọ ukwu a dị oke mkpa bụ Baịbụl nke onye ọbụla gị n'etiti anyị nwere naanị otu akwụkwọ ahụ ọ bụkwa na akwụkwọ na-adịgide adịgide ka bụ okwu Chineke edere ede ọ dị mma ka ị nara ya ọ dị mma ka ị ya ntị n'ihi na ihe niile nke anyị gaji izi ga-esite n'ime ya pụta gị onye na-ege ntị Chineke kwadoro gị ngọzi mgbe ị na-ege okwu ya ntị ya dịrị gị mma dịkwara ezinụlọ gị ka Jehova mee gị amara n'aha Jizọs bụ onye nwe anyị amen mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224

ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu nke anyị nọrọ n'ụbọchị taa onye mgbasa ozi Fraịde Egwim imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa obi anyị dị ụtọ obi anyị jupụtara n'ọṅụ anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ịhụnanya ya bara gị ụba n'aha Jizọs ogologo ndụ na ahụ isi ike ka ọ tụkwasị ya na ndụ gị n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo